o si metụta ndị bi na mba ahụ ọkachasị ndị bi na ọdịda anyanwụ ndị Igbo anyị ga-ebido n'akụkọ nke anyị nụrụ n'izu a banyere etu gọọmenti etiti tụe na-ekwu ha ga-esi wee were ego anyị tinye ya n'ọnụokwu ha ha ga-esi wee biri ego na akpa ndị nara ezumike nka ya bụ iwere ego penshọn iwere uh, ife lụrụ ụzọ ịtọ na ike ya ụzọ ịnọ akpa ego ndị penshọn ego ahụ dị na-asụ ya n'oyibo 6.16 triliọn naira a ga-ewepụ ya n'ihe dị na ihe dị 8.5 triliọn naira o wee bụrụzie na ihe ha na-akọ bụ na ewere ya bụ ego ewere ya tinye n'ịzụ ahịa mana ihe akọwara anyị bụzi ọ kedu ịgbalụ mbibi kedu ife iji wee mee isi mbibi ya kekwana ihe a ga-enye ndị agbalụ mbibi n'aka kedu ihe a ga-eme ka ego ahụ gara ifu ọ bụkwa nna ofuo onye ga-akwụ ụgwọ ya ma ọ bụ ihe akọwara ọzọ Igbo ebee ka a ga-esi wee na-akwụ ndị nara ezumike nka ụgwọ ma ọ bụrụ na etinye ego ha n'afịa ya anyị chọrọ ịtụnyela ịtụle ya bụ ife ịnebanye anya kedu ihe ọ pụtara ma kedu ka o si metụta ndị Igbo na ndị bi n'ọdịda anyanwụ n'ọwụwa anyanwụ a, ụkọchukwu biko mekwa ya ka esi eme emebula dula anyị wee gawa ndewo maazị oke ụkọchukwu na ndị mụ na ha nọ n'oche taa ya na ihe maazị ụkọchukwu na-arụtụrụ anyị akawo um, agwa agwa egburu anyị na-amaghị mkpirisi ụlọ ọ dị enweghịkwana otu a ga-esi kọrọ anyị mkpirisi ụlọ ọ ga-apụta na ọha ndị mmadụ kemgbe enwere obodo Naijiria nọ na-arụ ọrụ yawụ ndị na-arụ ọrụ ime obodo civil servants nke gọọmenti etiti nke abụghị nke steeti dị iche iche nke a bụ nke ndị na-arụ ọrụ civil service nke gọọmenti etiti uh, ihe a kpakọtara kemgbe ahụ eruola ihe ruru njeri naira asatọ ihe gafere njeri naira asatọ ma a na-agwa anyị bụ n'ihi na enwere ngalaba a na-akpọ pensions administration bụ ndị ọ dị n'aka ilekọta ihe gbasara ah, ezumike nka na ụgwọ dịrị onye ụgwọ dịrị onye na ezumike nka a na-agwazi anyị na a na-ewere ego a na gọọmenti etiti bịara mmanya aka n'ego a iji were ya ji tinye ebe ha na-akpọ sekuritis: sekuritis a na-ekwu okwu ya akọwahụrụ anyị ma ọwụ securities and exchange ya wụ ebe a na-azụ ahịa ka ọwụ sekuritiz nke nchekwa obodo o anya nke osiladị ọ bụrụ na ngalaba gọọmenti na-ahụ maka ihe ruru onye na ezumike ka chepụtara echiche a kedu ihe gbasara gọọmenti etiti na ya ndị ji tụnye ya na isi ọzọ olee ihe jikọrọ udele na baba mana e, ka m chọrọ ka isi ka anyị kọwakwuna ya ka o dotukwuo anya n'ihi na ihe a na-eme ọwụ ihe na-anaghị emebu eme ka nke anyị ọ pụrụ iche biko achọrọ m ka maazị e, odeluga ọbatago ka ọ ka ezumike nka ọ nawala ego ezumike ike nka ike tinye ya ihe ọnụ ndị gaayọ na-anwụla ịma ihe nọkwanụ na ya ọtụtụ obodo dị iche iche na-ebi ego ma ọ bụ ma na federal ma ọ bụ na steeti ibi ego awụghị ihe ọhụrụ kama na eche m na onye ọbụla na-ebi ego ụtọ a mụ na gị nọ taa anyị gaa n'ụlọ akụ si bikonu anyị chọrọ ibi ego a ga-ajụ anyị ego ole ka ị chọrọ ibi ele ihe iji ya eme elee otu ị ga-eji kwụghachi ya ịkwụghachi wekwenu uru ahịa nọ ya lekwa ole ọ pụtara ajụjụ a na-ajụzi n'owu o ruzie n'aka eh, ndị gọọmenti dị iche iche e na-ebi ego ihe a ọwụkwa eh, otu esi eme ndị mmadụ ka esi emekwe gọọmenti ibiri ụgwọ ibiri ego a ga-agwa gị ego ole ị ga-eji kwụghachi uru ahịa nọ ya gị tụlekwe n'anya ọtụtụ obodo dị iche iche garala mmanye aka n'ego ndị ezumike nka ndị mmadụ ọ naghị ara ahụ ya arawa ahụ dịka steeti mmụọ nọ na eta na Amerịka ha agala biri ego eh, ndị penshọn mgbe ihe siri ike ebiri ego were mee ihe ebiri ego were mee ihe echefuo na na-akwụghachi ya ịtụgharịzie asị na nsogbu adịla ya bụ na ihe ọwụghị ihe dị pụrụ iche kama na ihe a na-ajụ ụwụ ajụjụ mụnwa ịtụle ihe nke mbụ kemgbe gọọmenti a banyere n'ọchịchị ebiela ego nke tụrụ n'anya ajụjụ mbụ awụrụ ego niile ebi eji ya eme gịnị nke abụọ ibikọrọcha ihe a niile ele otu e ga-esi ụkwụ ya n'ihi na chetakwa na ego awụ ego ndị rụọrụlọrụ ọrụ bekee mgbe ha ga-asị kwụghachi ha ụgwọ a ha emeela okeneme enwezi onye ike ọrụ dị ya wụ eche m ikwuo ndị a ga-ahapụrụ ego ha ọ ndị awụ ndị ga-ebu ụzọ ka m hapụgodo ya ụta ka ị ka na-ekwu okwu a ọrịa ka ị ka na-enwe e, ihe ọgbaghara dị anya n'akụkụ ebe anyị si ka etinyekwula okwu ọnụ um, nsogbu adọ mm, ọ teknụzụ ka m na ya na-eme mana ya dịka maazị ọbachukwu ịmana a na-ekwu a na kedu onye ndị na-asị ka were ego ndị penshọn maka na ego ndị lụrụ ọrụ na e, ndụ ka anyị na-aba gbakwu ọnụ Fana na gọọmenti gbalụ ndụ na na ọ bụrụ na unu gbasie ike rụọ ọrụ etu esi na na ebe anyị ga-eji wee nye unu nka ya na ọ bụrụ ife ọ ga-abụ iwere a na-akpali ogu maọbụ na egwu egwu maka ya afụgo ọtụtụ nne na nna ndị gbara ofu gbalụ Naijiria mbọ n'ụdị dị iche iche Rụzie na mgbe Naijiria kwesịrị inyefe ife nrute ọbọkwa ifeaaya ayịyọ emebefa m bịa tata echi ụfọdụ imepe ejidefe ụgwọ ọbịa bụ nyabụ ego kaba tụkwasịrị obi ka ga-eji wee na-ede onwefa nka ị na-anya afụ na obodo dịka Naijiria ọtụtụ ụmụaka nne na nna zụrụ n'akwụkwọ gụọ jesia pụta dị nke nwere ọrụ ọbụrụzi ga-asị nna zụsịa nwa ma nne zụsịa nwa ka nwa zụọ afa ya bụ na ị na ka esi lee anya na ya dị ife ọ bụrụ ife ziri ezi bụ nke anyị ji n'ụgwọ anyị akwụ ụrọ nke anyị ji mba ụwa dị iche iche anyị akwụ ụrọ anyị jezi ihe ododo rimado ewee napụ anyị wee si oke ka a gbaghara anyị nke anyị kwụ nke anyị akwụ ụrọ anyị manakwanye na-anakọ ego ya bụ na so na afọ m ebe ya bụ ife ga-eji wee bụrụ ezigbo ife so n'ọzọ kwesịrị onye ọbụla kwesịrị ịjụ si na mba na-ama mma ụdị ife afọ maka na o ezi ehm, gọọmenti ndị be anyị na-anaka ụdị ego a ewu ehm, abụrọ ndị nwere ntụkwasị obi pachọọ ebe ha ga-esi wee gbuchapụta ego ma ọ na afọzi ka eme ọtụtụ n'ime bụ ife na-anụ na alawans ma egolo akpụ ụkwụ ma egolo ehm, ngwongwo akwa ya n'ụlọ ma ọ bụ ụbọchị a ga ma ọ bụ ụgbọala fanapụtasị fanpapụ ji ya bụ ihe niile ma gani gọvanọ ka na-ana ego ọ na-ana ego sineti na-ana ego penshọn na steeti ya bụ ife bụ ife jọgburu onwe fanjili aka fa ka esigodo na fawa wee wee wepụta Maazị gị na teknụzụ ahụ ka na-enyekwa nsogbu mana ka ndewo ka okwu ahụ n'ọnụ isi o nwere ndị nwere ike iche na atụmatụ a onweghị ihe dị n'ihe anyị na-akpa na onweghị nsogbu nọ na ya n'ihi na kemgbe ile anya ndị rụrụ ọrụ oyibo ndị rụrụ ọrụ gọọmenti laa ezumike nka ụgwọ ezumike nka ha ụgwọ ihe ruru onye na ezumike nka ha anaghị amụba amụba anyị werekwala ihe dị ka mgba minimum wage a na-akwụ ndị mmadụ na Naịjirịa 1000 eh, eh, otu puku naira ndị rụrụ ọrụ gọọmenti laa ezumike nka penshọn a na-akwụ ha ihe ruru onye na ezumike nka ka a na-akwụ ha ka bụ ka hiwere isi na ihe ha na-erite n'ụgwọ mgbe ha lara ezumike nka mm-hmm. ọ bụ eziokwu na n'afọ 2001 n'oge ee eh, maazị Obasanjo na-achị enweela ka e chiri Eh, hazigharịkpụ ya ka ọ dịkwuo ma ya wụ bịa kwụọ ha ihe a na-akpọ arias ya wụ mgbe anyị nwere mgbe e nwere ihe a na-akpọ minimum wage improvement readjustment ụfọdụ eche m na ihe butere atụmatụ a wụ na e, n'ihi na ego ndị a na-ewepụta a na-akwụ ndị mmadụ ma ha nọrọ ezumike nka o nweghị ebe a na-etinye ya ka ọ mụta ọmụrụ nwa ọ na-anọrọ ebe ahụ ya bụ na ọ bụrụ na ije mee ajọstmentị ịgharịa ya bịa kwụwa ndị mmadụ ụgwọ dịka Uh, dịka a ga-asị according to inflation n'oge na-adịghị anya ego ahụ ga-abụ dịka ọwụ ihe kpatara eji were ego ha sị ka ewepụta ya tinye e ele anya ka o ji mụta ọmụrụ nwa mana isiokwu ajụjụ abụọ na-esisi na ya na-apụta bụrụ ọ bụrụ na ego ahụ mụta ọmụrụ nwa ndị rụrụ ọrụ eji tinye ego ahụ ebe ahụ a na-akwụkwa ha ụgwọ ihe ruru onye na ezumike nka a ga-etinyekwara ha ọmụrụ nwa n'ihi na n'ihe anyị na-agụta o gosighị na nke a so na nkata a na-akpa ihe ọzọ abụrụ Securities and Exchange Nigeria ọwụ ọnọdụ kwụrụ onwe ya gbara mgbọrọgwụ siri ike ka a ga-asị enwere otu enwere ike isi leba ya anya anyị nwere ike onwe na ka e nwere ike isi hụ na ihe a ngalaba awụ ngalaba kwụrụ onwe ya kena ihe na-emebi na Naijiria ọ bụla ebe a ga-asị na ebe a kwụsịrị ike nke na a ga-asị ndị niile wu ndị lara ezumike nka na ndị na-ịka na-arụ ọrụ ụjọ atụla ụlọ n'ihi na itere ụgba etere azụ ihe dịrị ụlọ dịrị ụlọ ife ikwuru dị mma maka na ọ dị mma na anyị bidoro n'isi wee kọwaba ịgwa ndị mmadụ na anyị ghọtakwara ma ọ bụrụ na ya aghọtara ife a na-akpọ securities and exchange ma ọ bụ na ya aghọtara ka esi eme ife gbasatalụ ego ezumike nka ọ dịkwa mma na ịkọwalụ maka living wage adjustment nya ime ka ife a na-akwụ ha lunite n'etu ndụ si wee gbago mana ajụjụ ịjụrụ dị mkpa maka na etu isi wee bido na etu isi wee kọwa na mbụ ọ bụrụ na ndị na-ekwu ihe a na ebe anyị gụrụ ife ha kwuru na-edelụ ife niile a dee ka ha si wee ruo onye na ya bụ atụmatụ ruo ka e, ebe ha na-edebe biya mbụ maka na ọ ga-awụ ife na mgbawa obi ọ bụrụ na o nweghị ebe a na-edebe ego a mbụ ka ọ na-amụta nwa ọ bụrụ na ha gwara anyị sị na ha na-etinye biya n'ihe dịka na na nke ha na-akpọ CD e direct deposit cash deposit certified deposit ka o wee mụta nwa mana na ihe mezi iwu na ego ada amụtazi nwa maka na Central Bank ewetuo na etu esi enye ego n'ọnya mere ha ji wee na-achọkwazi itinye ya na sekuritis foreign securities ka ha kwuru n'ọnya mere ha ji achọ itinye ya na ya ka o wee mụtakwuo nwa maka na nke ahụ na-aga afịa annekwa e, onye ọ mụtago na ọ bụrụ na etinyere obere ego dị etu a wee mee nke ni ọhazie wee mụta nke a na-eme n'ihe dịka ọnwa abụọ ma ọnwa atọ na-enebanye ya anya ọ bụrụ na akọwala ihe niile a ihe ama bụ ihe ihe gara afịa arụ mana ka anyị na-ekwu ka ndị seneti na-eme magamaga maga kpọrọ onye bụ onye isi ha ịjụ ajụjụ o mekwanụ ka ha si eme omeka ibie penti na awụrụkwazi etu ọzọ esi ajụ ajụjụ ajụ onye ọha ajụjụ kolapsụ ma ọ fentie ọ bụrụ na onye bụ onye isi ama azanwu ajụjụ ma ajụọ ya ajụjụ onye nta akara ga-azanwu ofentie ọ pụtara na o nwere ihe dị n'ihe a ọ bụrụ na ọfịa ya arụ ịzanwu ajụjụ na o nwere ike ijikere kwado akwado ma ọ bụrụ na anyị nwafe ntie na o nwere onye ọzọ nwere ike ịnọnye n'oche bụ onye na-esi ya n'azụ ịza anya bụ ajụjụ a na-ajụ ọ pụtara na ụzọ a na-eje isi apụtara mana ihe gbasatara ịmụta nwa ya dịka ịjụ ihe anyị na-alụ aka ọ bụrụ na ihe a bụ ezigbo ife ife a ga-eme ọfụma bụrụ ebe a na-eme ya ọfụma nwa ahụ ọ na-amụta ka eji eme living wage adjustment every year or every so period e, enenekwa anya malụ kedu ka ụgwọ a na-akwụ si banye n'ife a na-ele m inflation melụ na mgbago mmanya ego a na-etinye n'ife oriri na ife etu esi ebi ndụ welụkwa etu ahụ were mekwa living wage adjustment ọ nwere ndị ụzọ ebe anyị bi na abụ every year enwego a percentage a na-etinye maka na enene anya fụ etu infleshọn si egro mezie na ọ bụrụ na ọ karịa na infleshọn karịa e, etu aha ndị na-anọchitekwa anya ndị na-anọ na seneti na ndị nọ na haus within the steeti a nọ ọnọdụ kpaa anya bụ nkata wepụtakwasị oke na ebe ife a dị etu a nekwa one a ga-etinye ọ bụzie na nke kacha karịghị ime etinye ya n'ife ndị ya atụ vootu ya atụ si ha nekwa ife a na-achọ ime mana ihe a niile m na-akọwara ihe na-eme n'ebe ọchịchị na-aga ọfụma ebe ọchịchị demokrasi na-aga ọfụma mana anyị ma na obodo anyị na-ekwu maka ya bụ Naijiria ma ọ bụrụ etu ha ka ọ eme na gọọmenti dị etiti maka na ọ na-abụ anyị na ife ka ife si aga ife bido n'isi na-eme ya ọ dịka ezigbo ife a na-atụ aka mana ị na-anya na ọnwa one na one gaa ma ọbara one na one gaa ịbịakwa ife so n'azụ dịka isitie n'anya kịta ị na-anya na ndị a na-asị ndị a ga-ejibu ụgwọ rụrụ ọrụ gọọmenti ọtụtụ imerime n'ime ha ọ bụrụ na ajụọ m n'afọ statistiks na agụwa agụwa Mma sị na ife karịrị ọkara n'ime ha dị n'ụzọ ọwụwa anyanwụ maka na ebe ahụ ndị ahụ bụ ndị gụtara akwụkwọ nagara ọrụ ka ndị british na-ana bụkwa ndị kwadoro ụmụ ha ịgụ akwụkwọ na ịpụtakwa tinye aka n'ịkwado ọrụ gọọmenti ndị ọzọ na-abụ ha gụchaa ọtụtụ ife ruru ife a ga-agụta n'aka n'ime ha agbata ọrụ gọọmenti mana ma na were ego niile bunye ndị be ha maka na a sị na ha enweghị ike gụọ akwụkwọ na ife na-afịa arụ mana ndị na-ebuzi ọrụ n'isi bụ ndị ụzọ ụzọ ọwụwa anyanwụ ife nji ekwu ife onye nji e eme ka odo anyị anya ọkacha ndị Igbo na-ege ntị bụ na ọkwụ ụnụnwa ọ na-awa eme agbachakwa agba mbụ ọtọ n'oge agbakwa igbo ọtọ n'oge oge ụfọdụ anyị ajụ onye bụ ajụjụ ogwe ka a pịrị akụ anyị na-anya ọtụtụ ihe na-eme n'ime onye bụ obodo kịta ọ ga-ewe anya na ndị ọbụla na-akpa ife m na-ekwu na ndị ọbụla ma ndị ugwu Hausa ma ndị ọdịda anyanwụ ndị ọbụla na-akpa ka ọ ga-esi dịrị ndị be ha mma dịka etu ọ dịbụ mgbe e nwere regions mana ọ dịrọ m ka ụdị nkata ọ na-ada n'ụzọ ọwụwa anyanwụ onye ọbụla na-eche na atụnyeghị na ọ nwere ike nwanne echi onye onye obi ọcha na onye obi ụfụ abanyewuru onye isi ala Naijiria osi ụzọ ọwụwa anyanwụ ma maọbụ si ọwụlụ onye Igbo na dozie Naijiria niile ife adịmma Nwa ma ọ bụ ụfọdụ a na-eche na ịtụ onye nzọpụta ụfọdụ ndị nzọpụta na ọbụrụ sọsọ ofu onye esi n'ọtụtụ ebe pụta na-atụrụ ha aka na nwanne echi na ha na-eje obodo eh, ebe mmanụ aṅụ na mmiri ara ehi na-eru na nwa obele na-ekewa ndị ọbụla gawa nke ha na ha enwere onwe ha iferi na-agawa ọfụma mana ka ị na-eche maka echi ọ ga-adị mma na ibiri taa maka na ọ ka a ga-ebido bara na kaka echi ga-esi dị ọ ga-adị mma na ndị a na-achị achị na-ajụ ajụjụ na-ajụsi ike ndị na-anọchitekwa n'anya ha a na-ajụ ajụjụ na-akpa ndị zitere ha iji wee mee ka a zaa ajụjụ niile n'ihi na ebee ka a na-etinye ego a kedu ihe gosiri na ebe a na-etinye ego a na-amụpụta nwa kedụkwana ife ga-egosi na ọ na-abịa n'iru ọ bụrụ na ọ gaa ole na ole ọ bụrụ na ọ dị abịa n'iru kedu ka a ga-esi mee ya kedu ihe kpatara na eji itinye ihe a etinye ụzọ atọ na-eke ya ụzọ anọ o nwere onye na-eme ụdị ihe a ga-ebido n'obere ọ nwayọọ nwayọọ ka eji alacha ofe dị ọkụ mana ọ bụrụ na ị were ọsọ baa n'afịa etu afịa kpọdoro isi n'ala tinye ụdị ọkpụrụkpụ ego a isi ego ga-efuo akọwakwazi eji gba nwanne nne efelu atụrụ nụrụ na ibe ya mụrụ nwa jee mụọ nke isi n'aka ya aka ọ ndị ife a na-eme na Naịjirịa maka ihe a na-akụ na Naịjirịa bụ anyị mụta anyị agbakarịa o kwelụ m ghọta na onye na-asụ oyibo sekuritis ma foreign sekuritiz ma itinye penshọn na ife ọ na-eme ihe a igosi na ya amụtakwara na ife a akwụkwọ mana ndị na-amụta ya n'akwụkwọ na-abụ ha na-ekwu ha na-egosi gị ka ọ ga-esi ọ ga-adị mma ịchọ ịkọwa na ijere akwụkwọ ịkọwalụ ya n'isi mee ka ndị esoghoro jee nyawa akwụkwọ ghọta ife ị na-eme maka ọnya ga-eme ka a ghara inwe ya bụ nghọtara ihe ọzọ na-agbagoju m anya n'ihe a dịka ịrụtụrụ aka ma ọbụladị maazị Ejike na dịka a na-ekwu okwu ndị gọvanọ ha naracha richa ụgwọ ọnwa eh, dịka a na-ewe richa adachi ụzọ a na-erikwa ihe ruru onye na na azụmike nka etinyekwu isi na seneti na nashọnal asembli ana ọkwa ebe ahụ na-eri ụfọdụ si na nashọnal asembli pụta ha na-erikwa ụgwọ ezumike eh, nka pụtakwa na steeti na-erikwa isiokwu m abụrụ abịa na penshons administreshọn na ego unu na ego a na-akpọ aha ihe ruru njeri naira isii mana ajụ maka na ịbịa ndị uwe ojii ndị agha na mpaghara ndị ọzọ na-akpọ parastatals ego ha socha na nke a mana ndị National asembli ụgwọ ha na-eshi na mpaghara bọjetị ọzọ na ọnụ ego ọzọ na-apụta ọ ya kpatara ndị nọ na Senet. elebaghị ihe anya maka na senet na National Assembly kwesịrị inwe ha na-eji akpọ oversight responsibility gịnị mere na enweghị akpaghị ihe akpa na nkata na senet? gịnị mere na ọha ndị Naijiria anụghị ka a na-akpa nkata ya ka a na-ewepụta e, iwu iji kwado ka eme ihe a ya wụ na ọ ka ibe ihe ọzọ ihe a ndị gọọmenti etiti na-eme ọtụtụ mgbe enweghị ike ịtụ ụkwa jara ọha ndị Naijiria eze ka a mara ihe na-emenụ ọwụ ya bụ gịnị bụ isiokwu a gịnị mere na akpaghị ihe a na National Assembly ọ bụrụ na ị jụọ m ndị gọvanọ na ndị ndị ndị nọ na House of Assembly ebe uche ha dị dịrị iche ọ bụrụ na ị na-anya na steeti ọbụla n'ime Naijiria ọ kachasị na ọ dịbu mma na Anambra steeti mana nyawa ife ajọọ na njọ dịka ibia maka na ị na-anya ife a na-akpọ cost of governance nya ego ọ na-ewepụ n'akpa steeti iji wee kwụ ndị na-arụ ọrụ gọọmenti ụgwọ kachasị ego niile na bọjetị ya bụ ọ bụrụ na ịtụkọsịa ego eji afụ maka arụike ego eji eji edozi obodo ego eji eme ka ọkụ na mmiri na-enwu ego eji alụ ọrụ n'obodo ma ego eji agha akwado ịgụ akwụkwọ ịtụkọsịa ya ọnụ wulie n'anya na nke a na-akwụ ma ndị gọvanọ ma ndị senetọ ndị steeti senetọs ma ndị nọ na ndị House of Assembly ma ndị niile na-alụ ọrụ gọọmenti ya ndị civil servants ego ha na-akarị 60 pasent ya bụ ụzọ isii na ụzọ iri n'ego a na-ewepụta na bọjet kwa ahụ n'ụfọdụ obodo ọ na-erucha 70 pasent ife o ji ewute ewu na ife ọ pụtara bụ na ife gọọmenti na-anata na tax ma ego ọ na-ebite wee kwụ ndị ọrụ oyibo ụgwọ ndị ọrụ oyibo adịghị emepụta ndị politishan ndị agha adịghị emepụta ihe ọbụla o nwere ihe ha na-emepụta na-ele n'afịa wee na-ewebata gọọmenti ego ndị na-akwụ ụgwọ ife ahụ kwụ ego eketalụ na ego gọọmenti etiti na-eweta ma ọ bụ ego eketalụ na ego gọọmenti etiti na-ebite ma ọ bụ ego a natalụ na taksị mana anyị manụ ka taksị si ya alụ na um, ụzọ ebe anyị si na taksị a na-ekwukọ n'ụwa wụ abaa ime ọchanja achụọ taks were ụfọdụ ndị mpịawa azụ na ndị ntịtụ isi kụzie ndị mmadụ kụọ ha anwụ anwụ akụsie gị ike ịkwụọ ụgwọ gị anapụta gị ụgwọ ọtụtụ n'ime ndị ahụ imeriime na ego ahụ anatawo eruro n'akpa gọọmenti maka na ndị ahụ ji eje nata ego ndị tax kọlekta ha ya akwụghị ụgwọ ndị isi ha ya akwụghị ụgwọ ndị site ha ya akwụghị ụgwọ oge ụfọdụ oluo na-akpa gọọmenti ya na ego mbite niile a na-ekwu wee je bitekwa ya etikwu ya n'akpa ndị politishan ewere ya wee mee were ya wee mee kampen ya wee nye onwe ha rez maka ọha nwawo ndị na-ekwu ego na akwụ ha ha nwere na-ekwukwa ego na enye ha na penshọn nke a na-ekwu maka ego penshọn o nwere ike anyị chọpụta na ego ha dọrọ na nke a na-ekwu a ga-etinye na sekuritis na nke ha dị ebe ọ dị garanti maka na ọha adịrị iwu etu ọ ga-esi wee dị Nye ife nna chịkọwawụ na akụkọ niile a na-akọ kedu ka ka ndị haus of Assembly na ndị gọvanọs na ndị senetọs kedu ife batara na ha na-etinye ọnụ n'okwu ebe ọ bụ na o metụtara ha na ọ gbasatara ha na ego ha dị ashọd ma ndị steeti ọgalụ n'iru ma ọ na ọ n'iru kedu ihe gbasara gburu na overload overload obodo ahụ emetụtara ya ọzọ bụrụ na ndị a na-anọchite anya ndị ọ bụrụ na anyị na-anya n'ihe dịka mba USA ife a na-akwụ prezidenti USA onye nọ ka senetọ na Naijiria na-enweta ego a na-akwụ prezidenti in na whole year na one month maka a ga-enye ya alawansị nke o ji ike ume nye nke o ji ga ije ya nke o ji ne nwata nwaanyị anya nye nke ya mgbe ọ ga-anatacha ego niile ya ịgbakọ ya ifu na ego eji kwụ prezidenti ụgwọ na eho whole na US na ha ncha ka ọ natalụ na one month kedu ihe onye ahụ ga-ejikwari wee gịnị ebiri ofu ebe maka ọnya mere ha ji egbu onwe ha na-egbu ndị mmadụ ndị ọgwụ gbasatara iji wee zọta nyawa ọchịchị ugolu oyibo ugolu oyibo a na-etinye n'azụ isi ọ dapụ ịgala onwe gị o ugolu ugolu oyibo ugolu oyibo a na-etinye n'azụ isi ọ dapụ ịgala onwe gị nke ọzọ anyị na-anaghị aghọta na Naịjirịa bụ dị na ụgwọ a na-akpụ prezidenti Amerịka onye isi ụlọ Amerịka $400,000 ya narị puku anọ dọla anọ a na-akwụ onye isi ala Amerịka mana onye isi ala Amerịka bi n'ụlọ ụlọ onye isi ala a na-akpọ White House ọ na-akwụ rent <laughs> a na-amịrị rent n'ụgwọ n'ụgwọ ụgwọ nri oriri mana nke ndị Naijiria Buhari nọ na Aso ọ naghị akwụ ụgwọ rent nri o riri a na-enye ya a na-akwụ ụgwọ ya ihe nke a gwụrụ ike mana ihe ọzọ mgbe ọ ga-ahapụkwa a ga-ebunye ya moto kwa arọ na ihe dịka penshọn ya nyekwu ya ego karịrị nke ọ na-eribu ka ọ dị ugbu ọ na-erikwa penshọn nke o ji bụrụ onye isi ala mhm. ejụọ m ezi ntụnye ọnụ n'okwu a aga m asị ihe awụ ihe Igbo na-asị um, oke soro ngwere ma mmiri nke wụ na demokrasi demokrasi gọọmenti gọọmenti onye ọbụla eburu ya n'isi anyị amara makpuo ndị ndị nga anyị aghọtahụ ihe wụ gọọmenti ọya wụ na ahapụla ihe ihe akpọdo isi n'ala ka anyị lee ya anya n'ụzọ ọzọ Ike bidoro nkata na penshọn onye nwe onye isi penshọn bọọdụ nwere ike ịwụ onye a tụrụ aka si ya na gaa si ebe ahụ riwe nri hmm? mana mgbe bekee nọ eh, Naijiria na-achị obodo Naijiria mgbe ha pụrụ tupu alụọ agha ndị ji ee eh, ọchịchị Naijiria nke wụ ka ihe si eme civil service wụ ndị akpọrọ apịrị aka tinye n'ọrụ ihe m na-akọwa ọrụ na onye a na-aga na seneti ajụọ ya ajụjụ ya efente ọ bụrụ na ihe na-aga n'usoro n'usoro e ga-enwe onye ga-estafa eh, eh, ga-abịa brifee ihe ndị ama lekwe lekwe lekwe lekwe ọ na-aba eburu faịl na n'azụ nke wee na-aza ajụjụ gị igwechiri aka azụ akpanye gị akwụkwọ n'aka ụmụ ihe a anwụọla na Naijiria. ọ nwụọla anyị si na anyị nwere gọọmenti ma ma ndị na-achị achị ma ndị a na-achị achị enweghị onye n'ime anyị ghọtara ihe gọvanans ledala enwere onye jụrụ m ajụjụ na-asị m mgbe Hope mma ndị Suprim Kọt gara korie kochie ndị Imo steeti si na ya eh, gọvanọ ebe ọkacharị mmadụ n'Imo steeti kwetere na ọwụnyanwa meriri ile anya ndị niile bara House of Representatives ọkarịcha n'ime ha bụ ndị PDP o mere aṅa anụ na-aga hụ na House of uh, Assembly the first day impeach ya chụpụ ya chọrọ onye unu chọrọ itinye tinye suprim kọt nwere aka na nke ọtụtụ n'ime ha gbafeela APC ị na-ekwu ọ ha niile soro ihe gawa gosiri gị na ndị niile na-adọ ndọrọ ndọrọ ọchịchị wụọ ndọrọ ndọrọ ọchịchị ka agarite ego enweghị onye ghọtara ihe wu ihe ndị bekee na-akpọ fiduciary responsibility na mgbe mmadụ kpọrọ gị hanye gị ihe n'aka ọ gị jidere ihe ka o nyere gị ọ bụ nsogbu niile a ewerela ego ndị okenye eme iledala anya onye nara a na-ekwu okwu 1000 naira onye na-ana ama e mgbe level 13 in civil service Nigeria 12,000 naira a year ugbu a 12,000 naira ee eh, mean 12,000 naira a month sorry 12,000 naira ọ ga-azụrụ gị gịnị taa but mmadụ ga-arụgide ọrụ bekee rụgide ọrụ bekee rụgide ọrụ bekee ihe niile ị na-akwụ maka penshọn bụkwa na ụgwọ nwa gị ka esi ewere ihe ewere ihe nke iwe itinye 1 naira echi ya daa 80 kobo echi 50 kobo echi 40 kobo mgbe ị ga-ega ezumike nka 1 naira gị ahụ eruzighị 10 kobo nwa nke obere fọrọ gị abịakwasị abịa kọwara gị ejikwa gbanụnụ nne ejife ihe na-ewute m n'ihe a niile ewula ewerele nnọọ ndị Naijiria wee mee nkịrịka nkata onye ọbụla gbagha nkịtị ma na-ajụzi elee mgbe iwe ga-ebido wewe ndị mmadụ maka ajụjụ m ihe ọzọ na-abata m n'uche ka anyị na-akpa nkata bụ otu a gwara anyị maazị Odeluga ị nwere ike itinye ọnụ n'okwu a otu a gwara anyị na-ewere e ego a tinye na sekuritis sekuritis nke Naijiria bụ nke na-edoghị anya anya n'eziokwu eziokwu etinyere na sekuritis nke London maọbụ nke New York mana anyị amarana ka ihe siri dịrị were e, naanị mgba mgbada mgbada nwere ike ije kwuru agụ ya iji m ụgbọ ọ mgbe okwu jiri agụ mgbada were ego ya ga nye agụ dowere m n'ihi na ị chere na agụ siri ike na onwe onye ga-abịa napụta agụ ihe nọ ya n'aka gị nwa bụ mgbada mgbe ị chọrọ ego gị ma agụụ agụrụ ji ji agụ <laughs> olee otu agụ ga-esi hapụ gị were ego nyeghachi kwughachi gị maka ihe m na ekwu ihe ahụ na anyị ahụla ka ọ dị anyị ahụla ihe mere Zimbabwe otu esi were nara n'oge Mugabe nara ya aka mgbachie ya n'ala ka ọ dị ugbu a South Africa anaghị ejila nwayọọ nwayọọ na-echi ha ọnụ n'ala kemgbe e bidoro okwu ihe gbasara ịhazigharị ihe gbasara ala Naijiria iburu ego unu nwere unu na-eji tinye ya na securities foreign investment ka ọ pụtara na echi enwee ka ihe siri dapụta n'etiti anyị na ndị obodo oyibo ha esi ebe ahụ anya eze ọkwa mgbe ụkwụ jiri agụ briten n'ọdụm Amerịka ka Naijiria ga-abịa ha ụgwọ si nye na anyị ego anyị mgbe ahụ ndị ọ ga akụ n'isi ọ ndị ọha mmadụ ndị Naijiria ọkacha ndị a lara ezumike nka anyị na-ekwu okwu ya maazị Odeluga ndị ikwuru bụ eh, ife mere eme eh, maka na mm, ọ bụrụ ịkụnye enwe mmiri na onye na-atakwa ya iko bụ nsogbu mm-hmm. eh, ịna anya onwere ụlọ ọchịchị anyị nwere na Naijiria nke si ike ịma etufa e ga-esi were akụnụba Chineke nyere Naijiria wee rụọ ọrụ n'ụdị ya bara ndị obodo ụlọ ibe ị na-ekwu bụ eziokwu maka na ọnwa ife ga-abụ obodo pụtasị mba na nke a na agha akpị ya nnọọ aka na ama nji egwu egwu na ya nsọ ọkpụọtago were ọmụ mgbe gbaa ogige na-asị mba onye akpa na nke aka na nke a na ọ bụrụ nke a ga-eji egwu n'uche aka m oike kwesịrị isi n'elu maka ife gbasara eh, penshọn a na-etinye ya n'aka ndị ọrụ oyibo na-abụghị ndị politishan mm. ya bụ ọnwegoro ebe a na-ejidesi oke ka eje mma na ọ ga-amụta nwa agba mbọ fụnụ ebe ọ ga-abụ eje em anatakwaba isi ego natakwaba ọmụrụ nwa dị na ya marụ ka esi emebi anya ọ bụrụ ụdị ife nke a na-etinye n'aka ndị politishan maka ndị politishan nọbụ ọnụ ọna ee arụghị nọ ka ọ nwere izukọrọ ego niile o kwesịrị izu ọ chọrọ izu ọ dịghị n'anya ife ga-emezi na ọ pụa ehe bịa ụdị ndị politishan enwe na Naijiria bụ ori ori kaba na ezu fawa amụtakwugo na-osi e, n'ụkwụ ọga na ụkpaka na-apịkọsị ego ya bụ ọ dị mkpa na ndị nọ n'ọrụ oyibo kịta ya bụ ndị nwe ego afọ anụrụ onufa ndị union wọkas union na anụrụ olufa ndị nọ na House of Assembly na-anọchite anya ndị obodo dị iche iche ndị mfa na-anọchite anya gbalụfa ọgwụ tinye fa gbagharịa agba mbọ fụ na mm, ife emebinarịrị eh, ndị na-alụ ọrụ oyibo kịta mana ọ ya bụ ofe ife afọ dịka maazị Ọbasi kwuru ndị be anyị na-alarụ ụla ọnụ eh, ụlọ afọ a na-alarụzi ka ndị na-achị achị ndị ezila ozi papụzi afọ eme ife gụlụfa ma ọ kweli dike onwezi onye nwere ike inwe ike ịjụba ajụ ma ọ eh, nwoke ọbụzụga ibe ekwu ka a na-eme ehe ya bụ nọọ ife mgbadị mkpa ọ nwere demokrasi ọbụla na-abụghị etu a ka o si aga na ndị mmadụ ga na-ajụ ajụjụ ma na-ajụ ajụjụ ma ga na-ewelite olu ọ bụrụ ndị abanyere ọrụ n'aka ga na-ekwu ọ ndị zigalụfa ga na-ekwu Ọ bụla jiri ya etolite na ezumike nka obibido onwewego ihe mgbago ihe nsogbu anyị na nka na mana e, e, achọrọ m ka anyị tụnye ọtụ ọnụ n'okwu ọzọ mana tupu anyị atụnye okwu ọnụ n'okwu ọzọ maazị Okechukwu o nwere ihe rụtụrụ aka dị mkpa ka a ka na-akpa ihe a ọkacha otu o si metụta ụmụnne anyị na ndị si n'ọwụwa anyanwụ ọkacha ndị Igbo na ndị si n'ọwụwa anyanwụ Naijiria n'ihi na n'izu gara aga ka anyị na ọkammụta obi iwu agwụ na-enwe mkparịta ụka n'ihe gbasara atụmatụ mmepe obodo nke ọwụwa anyanwụ Naijiria o nwere okwu ọ tụpụrụ mana oburughị ukwu ahụ buruo ya n'isi mana sị atụọrọ mara ya mara mana atụọrọ ofeba n'ọnya ọ sị anyị lekwa anya ka ihe na-aga na anyị n'uche na ihe na-eme na Naijiria taa na ndị anyị na ha mekọrọ ihe echegharịala ihu ihe niile a na-akpatazi abụzikwa onwezikwa onye na-ekwu okwu Naijiria maka na e, o nwere ihe ọkammụta Ifemesia gwara anyị hmm. mgbe o kwuru okwu o si na Sadona na-asị the north for the northerners Nigeria for us Nigeria for the rest of us ọ dịghịzi dị maka na-ekwu Nigeria for o ruolarị Nigeria for the north mm-hmm. mana ọ bụghịzi even onye si Nigeria for the north dịzi m ka ọ bụzi Nigeria for the Lake Basin Nigeria for the Fulani. For the Fulani and the lecture <laughs> basin ya na ka ụkwụ ahụ okwu ahụ e kwuru maazị oke isi na ileba anya maka na mgbe anyị na-ekwu okwu ihe gbasara ahịara deklarashọn anyị ụlọ otu n'ime ndị anyị kụtụrụ aka bụ otu ụmụ amaala Igbo jiri mụta ịgụ akwụkwọ zụpụta ọtụtụ ndị mmadụ karịa ụmụnne anyị ndị si n'ọdịda anyanwụ ndị hụrụ mmụta bekee ihe karịa afọ iri asaa na ise tupu anyị nwa ahụwa ụzọ anyị abịa zụpụta ndị mmadụ karịa nke na mgbe ndị bekee na-achị n'oge kolonial na-achọzi ndị ga-enyere ha aka ịrụ ọrụ civil service ebe niile mana legos mana Ibadan mana ugwu awụsa ebe a bịaziriwo n'ala Igbo bịa kpokọrọ nwa Igbo ọkwa na anyị nwawo ndị asị ego afuo maka o nwere ike ruo mgbe a ga-eru abịa sara gị aka ụna ahụ na nwezi ezi ihe nọ ihe anyị na-ahụ ugbu a wu ihe anyị akpọ systematic transfer of wealth and the impoverishment of the Southeast emeela ya mgbe a lụsịrị ọgụ ewere 20 pounds nye onye ọbụla enwebeghị onye gwara anyị ego niile ndị Igbo tinyere n'ụlọ akụ onye ji ya etinye e abịakwa ugbu a abịakwa ịkọrọ anyị akụkọ ejikwa agba nwa nnụnụ na-efe ewerekwa njeri naira isii ihe karịrị njeri naira isii ejikwara tinyekwa ya na sekuritis mana anyị amara na n'ikpeazụ ndị ihe a ga-akwụ n'isi karịa gbamba atụ n'ogwe gbamba n'ogwe nke ịtọma na mapila gwa akwụkwọ ọdụmọdụ na na-achọ nwụ ya chiejirigo ikpambụ na na-atụ egwu chiejirigo uzuakwafusi oge lakwara di wee mie ọga akwa ndeli na-eme n'obi o ma nwa na-eme n'ume mba na atụbila anya nne nwata etie nwe ibe chievorugo isi aka nwata bọbụ ya chievorugo ojiji ọgwụ adịghị n'ọgwụ n'ọgwụ ka ị mara ọ bụrụ egwu eji ije ọgwụ ka eji anụ ọgụ ka ị e mara amalụo ọ bụrụ ọnụ eji bite ego ka eji akwụ ya ka ị e mara amalụo ọ bụrụ ọnụ eji bido ọnụ ka eji akwụsị ọnụ ka ị e mara amalụo achọrọ m ka ukwuo ya nwatakịrị tupu anyị atụnye ọnụ n'okwu nke ọzọ ihe kwuru na ile n'anya obido hụta obido hụta maka kemgbe ee eh, nna anyị ukwu a bara ọchịchị eche m ozo ha ezo n'ihe ọ chọrọ ka obodo mee ile anya ọrụ na ọchịchị o weghala mmadụ niile were naanị ụmụnne tinyecha ebe niile gị ee eh, hapụ ndị uwe ojii n'amị kwa ụbọchị kwa ụbọchị agwa gị na ndị Boko Haram dị otaa enwudere eh, e e na enye ha ọrụ n'amị hmm? ebe niile asụchicha gị bịa ee eh, nyanwa meghere ọnụ pụọ oye hoo ha na ọwụghụ ndị tụrụ ya 5% ka ọ ga-abịa chebawara uche n'ihe nọ na-ewu na ihe na-ewute m n'ihe a niile bụ na obodo a kpọrọ Naijiria awụ naanị ndị Igbo na ndị eh, Awụsa bie ọtụtụ mba niile bie and ile anya ọtụtụ mba Naijiria na-anata ọpịpịa iberibe maka ịgwa gị eziokwu ka a na-echi a na-achọ ndị ọchịchị a na-achọ ndị ọchịchị were enyi m a tinye n'ọchịchị ọ ihe iberibe ka Naijiria mere kama ekwuchakwa anyị nwa na-ekwuru ndị nga anyị wuo ndị Igbo na ndị agbata obi anyị n'ọwụwa anyanwụ dịka isi tụnye ọnụ ọrụ bekee anyị nọ eh, nnukwu ọrụ bekee anyị nọkwanụ wụkwanụ aga m asị mostly mid maka ịbịa na okwu director and eh, nke nke ndị iwu political appointees aka anyị erughị ya eh. ọtụtụ ndị gara were ọrụ bekee wụrụ na enweghị ọrụ ọzọ dịịrị ha gị bịakwanụ n'ụlọ ndị anyị dewere tinye n'ọchịchị enweghị ha emechi ha obodo jidela m otu steeti wu steeti ndị Igbo ị ga-asị na ị garuo ebe ahụ ihe na-ekwu ekwu ọrụ ụdị ihe na-aga eh, ya wụ ịgwa gị eziokwu ama eh, ihe a echeela m ihe na mmụọ chee ya na mmadụ na-asị ọ bụrụ na enweghị ihe e mere wee gbanwee ọnọdụ anyị nọ na taa ihe dị ka afọ iri na-abịa ọnọdụ ndị Igbo nwere ike ichiri anyị nwere ike ire ezigbo ahụ n'ihi na akụ na ụba niile nọ n'obodo dịka ishekwu ebulala ya ugwu ọgwụkwanụ naanị ọhụrụ na na-ebula ya ugwu ka e were mejie ugwu ka ọ dịrị Naijiria mma asị ha mewe maka otu aka rụta mmanụ a ga ahụ ka ọ ga-echi eh, mkpụrụ aka ndị ọzọ niile kama nọ nke ị gara eburu ebufezi obodo onye ọzọ bufee ya obodo onye ọzọ eburu rewe ebuga n'obodo onye ọzọ a na-ekwu okwu refinery n'obodo onye ọzọ elee uru Naijiria ga-erite ile anya ọtụtụ ndị na-ebe na-asị kemgbe e bidoro gbuwe mmadụ ma ndị hedsmen ma Boko Haram ma ọsịkwasị hụ anaghị akọzi ugbo ọtụtụ ihe a niile kwesịrị ka anyị niile tete n'ụra chebawara ihe a nnukwu uche n'ihi na ihe awụ mmadụ ịnọ mụrụ anya onye ochie bịara bụkọrọ ihe niile nọ n'ụlọ ya mụọ amaghị ihe m ga-asị gị a ga-eme kama ọ dị ọ dị mwute ọ na-amapụ obi gaa n'ihu maazị oke ọ dị mma ichetara ndị be anyị na arọ gara aga ka a na-ekwu maka mba ndị ọzọ nọgasị na akụkụ ebe anyị nọ n'Afrịka nya ụzọ West Africa ka a na-ekwu ka a ga-esi wee dokọsie ọnụ mee ka ụmụnne ka ndị Afrịka ọkacha ndị nọ na West Africa nwee ike inyere onwe ha aka anya ndị nọ na e, Economic Community of West Africa ECOWAS mm-hmm. wee na-ekwu ka ndị mba ọzọ chi jide ha n'ọrụ ọkacha ndị France na-anakọ ha ego ha na-emekọ ife na-ewekọrọ ife niile ha nwere ọ bụrụ ka esi emewu ndị isi ojii ndị ọcha si emewu iwu isi ojii o wee bụrụ na atụmatụ atụrụ ebe ahụ bụ e were ofu ego na-agakọsị ọnụ nke a na-akpọ eko ka e wee mee ka ndị a a na-ebupụ ife ha buje mba ọzọ wee nwee ike ịfụ ebe ha na-edebe ego ha na mba Afrịka werekwanye ya na-eje ozi na mba Afrịka akpacha ya chinọka ọ ga-esi dị ndị ndị ndị mmụọ na-etiri ihe uju nọ na mba ọzọ na-eme isi kweke kweke mana ndị iche bụ ndị isi ndị a na-enebanye anya ndị ife a na-ekwu maka West Africa etu esi ewepụ ego ha etinye n'obodo France ejiro e, ndị iche na ọha ma ekwe n'isi ajụ ajụ onye na-ajụ etu ahụ bụ onye isi ala anyị tụgharị ọ bụla ofu olugwa ka ekwubelu nke Africa Free Trade Zone ya iwu e, emela e, ọfụ anyị ije sain ọ na Niger ka a icha ka ndị niile saịnụcha kwe ka a ga-esi mee ọfọkwa ofe onye isi ya ọ na-eme isi kweke kweke emechakwa otinye aka nyezinụ ka ebido onye bụ ife Ọsị na ife a na-eme na ọ na-eme ka nri a na-emepụta na naijiria ghara ile eje mechie ụzọ esi ebubata ji mechi mechie nke si na ụzọ ọdịda anyanwụ wee na-abịa mana nke dị n'ụzọ esi agbago ụzọ ugwu ghele oghe nke dị ụzọ Cameroon ghele oghe ya mana nke na-esi ụzọ ụzọ Legọs ụzọ Benue wee na-abata Legos wee na-apụta ụzọ be anyị emechie ya ife ji agụ etu a na onwere ka ife ga-esi dobe na-enwe ka isi na ihe anya dị ya maka ọdụ ka ọkwa na-ebe ka ọkwa na-efe ka ọkwa ọkwa ka ọ wee manụ katasị na ude nya ife a nji wee lụta aka n'ife ndị agbasata ha dị ife na-eme n'ime Naijiria ụka ịfụ na ọkwụrụ sọsọ nke anyị na-afụ n'ime Naijiria bụ ife gosiri ife na-eme anyị akpaana maka nke gosiri okporo oloko gbaa maka nke refinery. gbaa maka ka a na-ekwu ife a ka a sị na covid na-emerụ arụ merụ arụ na-egbusisi ndị mmadụ A ka mechiri nke si ụzọ Benue na-abata ọfụ ọfụ a ka a sị na-emegherie mana nke emegheri odugwalụ m anya na ndị emegherie na ndị ahụ e, etinye isi zụba afịa bụ ọzọ ọ bụrụ na anyị na ka o si aga na Naijiria anyị asị etu a ka o si eme n'Afrịka niile maka oge ụfọdụ ọ na-abịa ekwube etinye Afrịka niile n'ofu ebe y'ọkọsị ahụ ọnọdụ ka ofu ife na-eme mana ndị agbata obi anyị ndị Ghana n'izu a ka a rizọltụ elekshọn ha melụ n'izu a onweghị onye nọ na kọch onweghị onye na-esi na ibulu akpa e, eziokwu ife na-ada emewe na-eme onwere ebe ejere ụzọ ndị ebe fụrụ ndị bịara ịbịa zọ balọt bọks mana amụhọ na-echechiri ha echechi ala ndị ya wolu ife na-apịasasị ndị mmadụ bụrụ egbe chakakpọ anakatakwazi enekwazi ya n'akụkụ ndị ọzọ wụ na ndị uwe ojii ji egbe nke ha gbara otu onye tọgbọ ndị ọzọ fela ọsọ balọt bọks kwụrụ emechaa kpọọ kpọọ rizọt rizọt dị klos bụrụkwa nke ọ na-abụ ebe na Naijiria onye enwe 96 pasentị onye nke ọzọ enwe 2 pasentị maọbụ asị na onye a nwere mana nke ifetaụ ma ọmụ bụ anya ịfụ na ndị tụrụ vootu na ha n'obi na o gosiri ha nọọ ife ha tụrụ a o juru ha afọ nọ ife ha mere ụgalụ nke ahụ ụlọ ọzọ ife nji eme atụmatụ ndị awụ ka anyị fụ n'eziokwu na anyị nọ n'Afrịka mana na ndị anyị na ha nọ Afrịka nke ha nọ dị iche ebumnobi ha dị iche etu ha si akwado dị iche mana ọgwụkwa na iche na Naijiria joint of Africa na ka ọ dị ka ọ dị ụwa agago n'iru Ghana agago n'iru Benin agago n'iru Togo agago n'iru ọ bụrụ na Cameroon wetuo obi kwụsị ịnụ ọgụ nwa obere kịta ha aka Naijiria awụrụzi African Giant ọsọgide awụrụ na-asị nọ Sleeping Giant o ogologo ya rọrọzi ka ọra mbụ ife Naijiria nwere ụwa ụmụ mana onye nwere ụmụ enwere akọ na uche enwekwa ebe ọ na-eje maka atụrụ buru e, mụrụ eburu bụ aka nwa ihe anyị na-ekwu ka oge anyị na-akpụ kpụrapụ kpụrapụ anyị si ka anyị tinye tukwu ọnụ anyị nwere nkeji ole ma tinye tukwu ọnụ n'ihe a n'ihi na maazị uh, ejikọbasị ka ị na-ekwu akọwa aza ihe a gị kpọtụ bitụ aka n'ihe gbasara ndị a na-akpọ ndị Boko Haram owu ndị aṅụde ha anọkọtasị na agbanwe oge ha abịa dubanye yiwe ha efe ha soro na ụsụ ndị agha Naijiria bịa ịlụzi ọgụ ichekwa obodo ha chọburu imebi emebi ka a ka okwu anọ ọnụ ka n'izu a anyị hụrụ uh, nwa abalị ole ma ole gara aga ka anyị nụrụ na Aliyu Tashaku onye ishitere ebe a na-akpọ Guma Federal Constituency na Makurdi esonye na uh, pati ọchịchị ndọrọ ndọrọ ọchịchị ndị APC na-achọzi na ọ ga-azọ nzọnzọ ọchịchị ịbanye na ụlọ omeiwu ndị House of Rep nke Naijiria onye awu nwoke a na-akpọ Tashaku uh, Aliu Tashaku n'afọ 2018 na otu ụbọchị Tuzdee, ụtụtụ Tuzdee, nke a na news na ndị Boko Haram jere lee ebe ndị ụkọchukwu Katọlik abụọ na-ekwu na mas ha na ndị otu Kristi gbakọtara ikpe ekpere isi ụtụtụ gbagburu ụkọchukwu abụọ gbagburu mmadụ iri atọ elikọtara ha ọnụ n'otu mgba ya wụrụ nwoke a a na-akpọ Alio Tashako uwe onye bụ ihe ahụ n'isi ụgwọrọ onye uwe onye ndu ndị Boko Haram gara mee mpụ a onye a ga-agwa anyị na agbagharala ya ọ bụrụ na e mere ka ọ taa ahụhụ dịrị ihe o mere na agbagharala ya na ọ bụzi onye APC na ọ na-ejezi ịba ndọrọ ndọrọ ọchịchị iji bịa bụrụ onye omeiwu Naijiria na ụlọ omeiwu ukwu nọ na Abuja a na-asị ihe a emeghe anya achụ onye ojii n'ọlụ onye ojii elose ibe ọ ga-eme n'ụwa onye ojii ewere ọgwụ gaba ugbo omenani special tụnye ọnụ tụnye ọnụ nsogbu adịghị hmm. ịma a sị na nne ewu na-ata agbala ụmụ ya na-elele ọkụ eh. so na ife ndị Fulani na-eme abụrụ pamụtarụ ya taa ọ bụ ife melụ na mbido obodo a na-akpọ Naijiria na mgbe ndị eh, bụ ọchịchị nchigbu Briten bịalụ na be anyị mgbe afụ ka ndị Fulani ji wee si Mali wee buru agha bịa ịnụso ndị awụsa na ndị eh, obodo ndị ọzọ nọ n'ugwu afọ wee merie fa wee nọdụ faanị, ọkpa n'isi mee kalifeti nke babụ Sokoto o rue ka Lugado gbagotelu Naijiria bịara Naijiria wee bụrụ ndị agha wee gaa wee merie ba ọ bụ ndị ugwu afọ na-abụ ndị bụ um, ọgụ mgbuli na mmebi na ntisa ọ gbatarakpụrụ wee si na West African Frontier Army bụ ndị ejizi wee bịa n'Igbo wee jee na ọdịda anyanwụ wee bido wee tilibe obodo gbulibe ụmụ mmadụ ọya bụ na etuba si wee nwutu anyị n'ala wee chịrị ọchịchị nke ha chi wee mesịzi ya wee pụanụ ee wee ụmụndị bazụrụ na-apịa jihad maka na bekee nwepụ jihad nke ha na ọ bụrụ na ha chọọ mmanụ maọbụ osisi mkpụrụ osisi ọbụla didezi agha bịabe nọchidozu nalaghị ana wee kpụkọlite iwe ehe fanwa wee fanwa bụ ndị afọ wee fụna ka esi eme ehe onwere ife gbazigharị onwere ife anya fụzi gba nne na ndị a bụ ndị omeka ịtọrọ ọbịanwero ka esi ji tụzife na maka na fanwa <laughs> dịkwa ka akụfa akarịkwugo mmadụ aka Eh, na kama na ọ bụ mba na mba niile nọ na Naijiria ga-agba izu eh, wee mara ife a ga-eme maka na ife afọ abụghịzi ife e kwuru onye nke afọ anya jelu jee n'ebe jide ụkọchukwu tụpụ naijiria tụpụ n'ime gọọmenti anụnwa buhari kwesịrị nọọ ya bụ onye si nọọ bụ onye na-echekwa obodo onye ọ dị n'aka ichekwa obodo ọ nwere onye ya na ife a na ọ dụrọ mma na mmebi dị na ebe mmebi dị na mgbaghara ga-adị mana ọ bụrụ ụdị ụdị a ọ bụrụ ụdị a ya kpọrọ onye ori kpọrọ onye ama ọ bụ anya m asembli ehe echi ọbụ gọvanọ mgbe afọ ichiwu ichiwu ihe gbasalụ nchekwa obodo tii n'aka ya ọrụ ọgbọrọjele oru ka ọ ga-ejizi ndị agba ọ jọgburu onwe ya ọ jọgburu onwe ya and ifeladrọzi ifeladrọ ndị ịma nke ka nke onye ọbụla na-alarụ ụra ọ nwere ejula efe ị na-ekwu na onye ọbụla na-ararụ ụra mana na-ehi ụra, steeti nwoke a na-achọ iji ịzụ ọchịchị ka ọ bịa bụrụ onye na-anọchite anya ha na ụlọ okwu omeiwu Naijiria Abuja wụ Benue steeti Benue steeti mana Makurdi mana ịma onye bụ onye Benue steeti chịrị Naijiria na mbụ Gowon mana ọ ọrịa bụ ike nọ n'ụlọ ọrịa bụ ike nọ n'ụlọ ewu mmanụ ọbụla mm. ee mgbe maka na a na-ekwukwa okwu ee eh, jihad maọbụ ndị ogbugbu ndị ugwu ndị Fulani ọrụ ibe ndị Fulani na mbaba na akpara na mba Naijiria ilue na nke ka nke bụ nke mee na na 56 ọrụ na Makọdị a ka egbukwa ndị be anyị ka ba na-agba ọsọ ugwu ọ na-ebe afụkwa ka ejidekwara e ndị be anyị befe gbuo maka eh, na mgbe afụ kaduna na-agwafa agwa na ha ncha bụ ofu fafu ya na fa ncha bụ ofu n'ọsụba na ya zọta ibi na naeliju onye ọbụla eliju afọ ee mana azụ azọtagolu ka elizielu e, bụ babụ ndị so Sadwana na ndị Fulani jenu ntanụ kịta ka a na-asịzi na ọkpara dị ka ọ bụ ele fọnwa abụgwugo ndị a na-achụkwu na ntanụ mkpọ adaejibejikwa ụlọ na Naijiria kịta isi na ịbụ APC ịma na emego baptizim nọọ onwezi ibe ọzọ dịka mee confirmation enyi m a Danjuma Oshiebe dịka ife anyị na-ekwu abụ na onye nna ya nọ um, enigwe a na-eji ọkụ mmụọ maka a na onye banye APC na nzọpụta bịa mana nya <laughs> ife eh, o ji ewute bụ na ị na-anya ụdị agwa gọọmenti na-akpaso ndị si ụzọ a ugwu kachasị ndị na-apụ gbuo mmadụ gbuo ọchụ wụfuo ọbara na ụdị aka ha na-eji eso ndị ọzọ ọkacha ndị si n'ụzọ ọwụwa anyanwụ ikunie tata site na na gọọmenti ahụ emeghị ọfụma n'ime onye Igbo n'ịchọghị mba nke gị nnọọ mana ife ịchọghị ka a kpaa ya akpa agbalaghị ụtọwọ ọ bụrụ na agbalaghị ụtọwọ abụrụghị ụbọchie na ife ikwuru bụ trizin ị na-achọ ịgbasa Naijiria mana ị ngwa ọgụ buru ngwa agha baa ime ụlọ ụka gbagbusie mmadụ niile dị na ya tie alawa asị ehe na onye a mba na ife melụnọ ka um, ife o ji gbu ndị mmadụ na-ahụ adịghị ka a rehabilitetie na a na ebe ọ bụ na ike dị ya ịnụ ọgụ na-etinye na military meanwhile ụmụazị ibe anyị jere akwụkwọ ma aplai nene egzam pasị akwụrụ na-eche ka afa ha dị na wetin list ka ụzọ meghee ka ha banye nọkwa akwụrụ n'akụkụ ewere onye nka ji ndị mmadụ ya ewere ego Naijiria zijie mba dị iche iche kwụọ ụgwọ nye nri site na rehabiliteti ya n'ogburu mmadụ tinye onweghị ụgwọ ọkwụrụ na mgbe ọchụ akpụ ha alụ onwe ha e, emeghe ka na obi dị a na mma ewere etinye onye a ya na shekua na-awụ ejide tata echi asị na ọgbafelu amahụ ka onye a na-akpọchi na prizin si enwe ike ịkwatusi ndị polisi niile na maximum sekuriti mapụ pụọ ya na ya nọ na prizin ahụ amụ ya ama mara ife omelụ ọ ya ka o rute tata si ha na ya azọ jee zụọ ọkwa ịnọ na steeti ịnọchite anya ha ndị nọ na steeti ahụ o ha mmụ ịhapụ ya gọọmenti ajụghị ya ajụjụ ọ na-ewute m ọ na-erubute m ruo tata maka na ụdị mmadụ nwụọ na onye chere Anambra steeti si na ewubige na ọ ọnụ kọtụ kpee ya ikpe dị na nwoke a na ịdara iwu na ife imere adịghọ mma emecha were etinye na na federal gọọmenti afụọ m ka ọ tara afụfụ ojoo maka na Rogoyevich pụtara ụbọchị a na steeti nọ ya ọ na na-ewute ọ na-asị na aka ede ọcha na onwe ihe ome n'ife okwuru kwuru okwu na emebụghị eme atụ ya nga mana onye nke ahụ so ọ na-awa wute kata m nsị ka ntụnegodi mmadụ ka o si eme na be ndị ọzọ mana ife ife a na-egosi ọ bụrụ na ibido bido chewe etu a na onye mere ife ọjọọ ejirizie mmazie na onye a na ogbugo mmadụ n'ohi ka ọsọ ọsọ ka o zuru na-ekwesịrị ka ha bịa n'izu ohi ebe mma ebe ọ bụ na ndị na-egbu ọchụ ọkwa etu a ka ọ ga-esi wee mebe ife adị njọ na-aga n'iru maka na ọ bụrụ na onye akwụghị ụgwọ ife ọjọọ merụ ana ndị ọzọ akwụghị ụgwọ ife ha mere na ọhapụta akwụ ha nwa ụgwọ bugo ha n'ọkwa ezigbo ọrụ nkezi ife ya eme na ndị ọzọ anya sị na ọ bụrụ na ife a ka a ya eme na igbu ọchị wee wee nweta ezigbo ọrụ ọ gịnị kwụsịrị ndị mmadụ igbu ọchị mana ọ bụkwa na anyị anya ọ dabakwa n'ife anyị na-akpa na aka eji eso ndị <laughs> ife eji aka na etu esi idebe iru n'ife gbasatalụ ife dị n'ugwu Hausa na ndị ụzọ Fulani dị iche etu esi eso ndị si ọwụwa anyanwụ a sị na ajụwa nkwụ kapịwa ọnụ ma mgbupụ ya eruola ndị na-ege anyị ntị eji m aka na ụnụ ghọtara ihe anyị na-akọwa n'ụzọ ihe abụọ anyị kpọrọ aha taa nke mbụ ihe gbasara ụgwọ a na-akwụ ndị mmadụ ndị lara ezumike nka nke gọọmenti etiti na-amanye aka na ya mana onweghị onye na-akọrọ anyị tụọ ụkwajara anyị eze anyị ghọta ihe na-emenụ onweghị mgbe a gwara anyị na ndị na-ewu omeiwu ụlọukwu etiti omeiwu nke fedral tụnyere ọnụ n'okwu a ma kwado ya nke ihe ọ pụtara na anyị o doghị anya ihe ihe a ga-apụta n'ọbịanihu nke ọzọ abụrụ okwu ndị ọlụ ọgbalaga na-egbu arụ ọbara mechaziri ha pụtazie bụrụzi ndị ga-abịa ịzọ ndọrọ ndọrọ ọchịchị ma ọha ndị Naijiria agbachi nkịtị o nwere ka ihe a dị onye ọbụla lebara ya anya Naijiria naghị eje na nkewa onye ọbụla onye ọ gaghị naghị erula mgbe ọ ga-abụ to your tents o Israel onye ọbụla zaa aha nna ya Igbo tetenụ n'ụra maazị Okeke enyefekwa gị ihe n'aka na mmechi tata ụkọchukwu ekwughị ife anyị kpalụ ife mma ayọ ndị na-ege ntị ọ bụrụ na nke izizi ị na-ege anyị ọ bụrụ na Fesbuk ka ị na-afụ ya chọọ ya ebe ahụ ịfụrụ ya na Fesbuk ọ na ịfụ ya n'otu ahụ ị nọ jee n'otu Igbo Heritage Institute chọọ ihe gbasara ikoro ị ga-afụ na a na-eme ya kwa izu oge ọbụla ọnụ ụtụtụ satọde ọbụla anyị na-agbakọ ịkparịta ụka na ịtụgharị uche mana ọ bụrụ ọsọsọ ị na-anụ onu anyị ka anyị chọrọ anyị chọrọ ị na-anụ onu unu deelu na ya akwụkwọ deelu na ya ozi gwa anyị ihe unu chere gwa anyị nke anyị kwutelu na nke anyị ekwuteghị ọ bụkwa na ọ bụghị na Facebook ka ị na-enweta ya nọ na pọdkast ma ọ bụ na ị pọdkast na ịnwetabeghị ya chọọ ya na ebe ọ ị na-enweta ozi pọdkast ahụ ihe a na-akpọ ya bụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ya bụ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ị chọkwana izitere ya ozi na email jiri akara nke ikoro at igboheritage.com wee zite ya biko ka Chineke gọzie unu niile na mgbede a ka ọ dị ụbọchị ọzọ eji m afa ndị mụ na ha na maazị ka a na-aya odeluga maazị Ejike Ọbasi ụkọchukwu Ọstin Ọkigbo na mụ onwe mbụ oke ụkọchukwu na asị ka chifo ụbọchị ntanụ ka